ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ok um, ndị be anyị ekene m ọchata ike na-ekene ọnụ niile over this recurring topic. That has continued to, you know, resurface and resurface and resurface. Oh, a very important topic, go oh, by the way. I'm not even back. I get A lot of people have given their theories and ideas and everything on this topic. I know a very simple thing. No? How do we develop a lead? How? Many people believe that all the go get a lead. as a certified administrator, they're very, very funny to me. When when we are talking about how to develop Alibo, people will start saying government. Am I here with government? That is the question. nwanne ndị Igbo na-asị na onye amara ebe mmiri na obido ma bịa nara m ebe na-akwụsị ịghọtago if we are talking about development of ala Igbo nwanne you should understand that Government have little role to play. Yes, the government has just little role to play in the development of our league. When I was in school studying about public administration, that is the, the, the handling of government owned um, parastatals, institutions, and all that I got to understand something. Out of everybody done in Nigeria, out of how they did their thing, ndị Igbo ndị mere things differently. We were what you call an acephalous society. We believed in a highly decentralized system. Nwanne ọ ya the the Igbo government bidoro from the family and oya ya the only the only government that starts from the family. Ndị all trash. They come and impose nonsense on you and you you think your vote is working. No, no. I am But when the, the, the pain with that when we are talking about development of Ali Igbo like this, the same Igbos that should understand what development is all about. Because all their life is about development. Ndị Igbo na-ebi development. I'm telling you. Are now waiting for ndị nwa akpọ to come and develop ala Igbo. How long can ị take That is the question. How long? Development is not about good roads and structures and houses and hotels and companies. Okay, man, already have development. No, development is about the mind, the people, the people, the mind, the people, the people. Because the structures you are going to build, the good roads, the hotels, the companies, the houses, the factories, everything requires people to function, requires people to build one way or the other. directly or indirectly so anyị enweghị ike ikwu maka development n'ala Igbo when the minds of our people toro ato. exactly so how do we develop ala Igbo I'll give you few theories I have few ideas few opinions of mine the most important thing in developing ala Igbo nwanne is a wholesome Igbo educational system you can't talk about development without education i can agree a is for apple b is for ball gebe chọrọ iji is that your concept no before i agree a is for apple and b is for ball day I nwere how we did things and that time we did not need any government to do anything for us we were able to handle ourselves properly anyị nwere ndị diọkpara anyị nwere ụmụada anyị nwere ndị nze n'ọzọ ọzọ yọtago anyị nwere different institutions ekpe anyị nwere mmọnwụ anyị nwere so many so many so many institutions that made sure ala igbo was run very very well so we cannot and all these things all these institutions i just mentioned were based on this emotic educational system. So you cannot talk about development without education. Gini ka A is for apple eme name How is A is for apple our business? No way! Onwere. The average Igbo child ga-agụli A is for apple to Z mana ọ ma ngụnwu abechi. Ọ ma ngụnwu abechi. Ọ mara ihe wụ ụda olu, ọ mara ihe wụ ụda mfe, ọ mara ihe wụ ụda arọ, ọ ihe wụ ụda mkpi. mana ọ ma abcd ọmụta esi akpọ iyi n'inglish gwuo gị kwuo gị n'emiri ma ọrụ ndị ebe ka anyị ndị ngwa so we cannot talk about development of ala igbo without an igbo educational system very very important igbo educational system because education is for shaping the mind education is for shaping the mind so how can you then develop if you don't shape the mind of your people towards development ọ dịrọ possible maka chineke ọnwụ na m sị ka naanị igbo kwuo okwu ebe a o nwere ụfọdụ ndị igbo ga-abịa ebe a ha agaghị aghọta ihe m na-ekwu kedu ihe nke ahụ na-akpata o mee anyị na-ekwuzi okwu anya na-atụkwa ya oyibo ka o nwee ike na-ekwe ndị mmadụ nghọta maka na ịsụwa asọ igbo nwanne hụkwa ndị igbo na-anaghị aghọta ihe ị na-aghọtago ka ezi ka anyị ga-esi weta mmepe be anyị How then do we develop our land? The most important way is through first an Igbo educational system. I might talk about Igbo educational system later him ime here. Honestly, because the Igbo educational system comprises of so many things. It comprises of so many things. ọnwụ na ndị igbo enwere an educational system and a framework that will shape the mind of an Igbo baby with Igbo concepts, ideologies, methodologies of ime ihe before nwa ha eruo 18 years. Nwanne, we've lost that child. Some of us be here Igbo nation today and we are pushing it and we are pushing it is simply because it is in us. We cannot deny it. Like we can't run away. But when you get people we reincarnated were hardcore Igbotic people. So we cannot run away from it because it is already Refuse to go with whoever we are now. Mana, if we don't have an educational system that will shape the mind of an Igbo baby from zero to 12 years, 18 to too far, from zero to 12 years, I elu izugbo nwa, and Igbo land cannot develop. Igbo language na nwa it is dying. Nsọwasị Igbo ebe a kịta ugbu a ị ga-ahụ ndị Igbo ga-abịa ebe a sị na ha anaghị aghọta ihe m na-ekwu. Ọ wụrụ nsogbu. Very big problem. So the educational system is very important. Why is the educational system sacrosanct? The most important thing, very simple, because like I said, the mind is shaped through education. Education is all about guided, controlled, verifiable information. Aganenye people for the purpose of bringing them up to date with the goals, the expectations the society wants. we have Igbo billionaires everywhere. Anambra State, Ndibai, one nine with billionaires. Like it's common. It's common. When you in a village, you have a billionaire in Anambra State. Anambra with so much money. But does the money reflect in the state? No. No, it doesn't. Awarama Kagane. Because of the lack of that educational system that will instill that Igbo consciousness in us. So I told you, but they go billionaires one day. the billions ga-awụ na and anyị it can really reflect it can really do much so ndị igbo nidiri an igbotic educational system first were as zụwa from 0 to 12 years before they even start knowing abcd nwanne i've read lots of books hụ na people na-aga home school lot albert einstein onye kụziri ya quantum physics or his own observation self-taught Do you understand? So what makes us believe that we must go to this school I Naga now to be who we are supposed to be? I don't understand. The theories you so much want to boast of that you know were developed by people who did not who nobody taught those theories. So we need an egotic educational system. It won't be bad if we have the University of Amadioha. One ọ ga-awụ ihe ọjọọ anyanwụ university ọ ma ihe ọjọọ it won't be bad it will not be bad if we have courses like Amadioha studied in our university ọsị ga mbe certified Amadioha whatever whatever e nwere ndị na-akpọ Egyptologists imagine they studied, they studied Egyptian culture and whatever courses like ibology are supposed to be there. So, an emotic educational system is one number one thing we need. If we can develop, if we want to develop Igboland, I give an educational system that will teach our children na Anambra, Imo, Abia, na Igbo niile wụ one that will teach our children na ofu aka arụta mma na ozu aka ndị ọzọ that will teach our children the importance of investing back home, the importance of flying the Igbo flag, the importance of seeing the world from the Igbo point of view. It will take education to make these things happen. Until we stop deriding our Igbo-ness. Until we create an educational framework that will champion the Igbo cause, we cannot develop. Any development I give will minimal and it won't last because Omwego Yega carry on. Still talking about the Igbo educational system. When you shape the mind of these children with Igbo concepts, they will understand that being Igbo is beyond eza and Igbo, so Igbo, Neri Igbo, and dress the Igbo way. They will understand that being Igbo means understanding the tenets nwa gị na-adị sisis ghọta ihe bụ amadioha ghọta ihe bụ ịchụ aja ghọta ihe wu like ghọta ihe wu arụsị mara all those concepts from the holistic egotic scientific point of view nwa na-eru 20 years nwa ga-awụ genius so the educational system is very important development in nwa bekee is because their educational system is based on their perception of the world. So we cannot use something based on another person's perception of the world to develop ourselves. It cannot happen. Chetakwa na nwatakịrị ji abc dị zụọ nwanne cannot download the igbotic knowledge later. You are only killing that knowledge because this new knowledge will override whatever Obinishi because it has not even been activated. It may be activated. because whether A is for apple. ọ mụtacha a is for apple when the igbo nurse in him wants to wake up the a is for apple suppress it because ọ na-enye his surroundings anya with the school ọ gara n'ihe niile it won't match were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi ma ọ bụ n'emume valentine o bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na wwwolobicom gwa onye ọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ka ihe nwa ahụ ga-eme Parapa and Igbo jebe ọzọ where he will be more comfortable that is why our people leave Igbo land they go to America they go to Europe everywhere and they stay there they will tell you na hapụgodị na ihe ndị Igbo na period but imagine having an educational framework that will shape the mind of your baby from 0 to 12 years with Igbotic concepts the Igbo point of view the Igbo perspective of life nwa na-eto mechaa mụtawazi A is for apple from the age of 13 till his life or till or chando more or people in contact with all this foreign oyibo education he will always know that igbo we igbo na igbo dey important that is the only way you can bring about development look at the chinese people i studied chinese for some years then i stopped i can't say why here live on air not now but then i discovered a lot before nwa china eruo 12 years ọ mụtago kung fu before a chinese citizen a eruo 12 years ọ mụtago kung fu that person can write over 1000 chinese characters i'm just saying do you understand what that means hands the person can share hands like 1000 at least that is the chinese educational framework that is why china is developed today because ha na-ama ụmụaka bụ ụmụaka ha na china is everything They call it Jongo, Noya, the middle country, country in the middle of the world. Everybody was in China around. Look at that propaganda. Hey, where are and they tell you that China is the middle of the world. Oh, yeah, the best. Everybody comes to China to do everything. Umakato, they want to remain in China where it is happening. They want to stay in the middle of the world where everybody gana have their hands. So. And then what happens? They refuse to go outside and put their technology. Instead, you come to China. But only Igbo na with a British educational system, mix with nke america confuse onwe ya we lack the igbotic educational system mere ụmụ anyị ji agụ a's for apple b's for ball what the hell are we doing with apple gịnị gbasara igbo na apple how many places ka ị gago na igbo for apple you know what i mean b is for ball so the hell what how is that our business you know what i mean nwanne mana ha mụta a is for abacha A is for Abubu, F is for fear, of fear. You know what I'm saying? Like, if they don't have that emotic educational framework, how do you want us to develop our life? HIEG system, what they develop, no. Do they have what we have? No. Do you have what they have? No. You are better than these people by far. So, when you leave your own stuff and you want to use Game Daughter, that works for them because they developed it according to their point of view and perspective. You now want to replicate what they did, him and hatch their own point of view, man. To hatch a home work, as they develop their technology. They are lazy. They tell you they want driverless cars. Nike start motor They are using automated payments. You swipe your hands. They put microchip. This is how they see life. Onye Igbo gbasiri ike. Onye Igbo believes in art and craft. Can you go your art and craft? because ha ike ime nke ha adịghị ha they buy your own and it's very expensive now you that believe in art and craft you want to live ịgbashi ike gị dịzie lazy because onye ọcha dị lazy and it works for him because of his laziness he is doing things to even make him more lazy you that is strong and agile wants to now live your own perspective of life gị dịzie ka bekee how then do you want to develop let me ask you how do you want to develop anyị nwere bilionia kwuru billionaire go to anambra state you see billionaires everywhere but what is happening is anambra state like a state made billionaires nonsense ị ga-eji anambra compare anambra state ọdịka state made billionaires gịnị ka ha as in what do they have to show for all the billionaires they have nwanne propaganda ebe na-agụ emeka ọfọ this is gone those days should be gone One day we should be looking at reality And reality says that if we cannot see it, it does not exist. Period. So you have five billionaires in your state, and the five billionaires, what do they have to show? What does your state have to show? Nothing. What is the point of having the billionaires now? For bragging rights, who bragging rights? Help? Eh? Nobody. So until I am where the tic educational system dey shape the mind of our children from zero to 12 years, gwa ha na igbo the highest igbo wee kwucha ọgwụ igbo ụdachi na igbo nwere ihe niile ha ewere that mindset too nwanne we cannot do anything we cannot develop development awụrụ good road let me tell you development is not good roads and big companies eh, eh, eh, eh? development is the mind i said that the all is the mind the universe is mental first it exists in the mind before it becomes something you can see albert einstein nwe onye kụziri ya gravity all his observation he didn't go to school to learn that shit you know what i'm saying he did not louis pasteur ihe o discovera nobody he observation ya ndị igbo si ga-ahụ n'anya ekwe that observation is the highest form of education and today how many of us are observant how many ihe anyị wụzi okpokoro amem ebe ọ bụla ihe chere isi return there anyị soro ihe ahụ na-aga we now follow trends instead of setting the pace for others to follow we now follow trends why because we lack a holistic igbo-centric educational framework ga-akụziri ụmụ anyị what it means to be onye igbo and until we have that system or we restore that anyị nweburu ya mana anyị hapụrụ ya now until we restore that system back onwe ebe anyị ji azụ aka we cannot develop Development will remain a wish for the average Igbo person till thy kingdom come. Yes. Law, medicine, these, that are all based on education. Now, Solid FM the other day, I was discussing about herbal versus synthetic medicine. One in the Igbo herbs that we can use to care teach in lesson and we'll be free. But look at us, we are drinking bottled water. and we die at the age of in fact ruo 70 years try. with all our bottled water but ndị nna nna gị ṅụrụ from the stream and lived hundreds of years na-agba bicycle at that age you know what I'm saying so mgbe anyị anaghị eche gọọmenti ka ha mere anyị ihe we did not have third roads but we have we had good roads that people could do travel any distance ha chọrọ everywhere was clean enwe ihu dey deti n'ụzọ when ụmụada na ụmụ ọkpụ and everything functioned Alibo was better off. And let me tell you one thing all those things are educational framework that we need to do what? Look into again and develop. Yes. I woke up today, man. I said, imagine that the mundane technology of the people of the old, they are now, but our own sophisticated tech goes obsolete. Pata pata two years. What is the point of the education we have now? Kedishia. What is the point? so until ndị igbo etikwa uche na an igbotic a holistic igbotic educational framework development awụ anyi anyị we can only wish for igbo land to develop but it won't really happen ụmụ anyị dịrị hapụ a is for apple mana na a is for abacha at least ha na-ata abacha they will see abacha in their life I know that this is one thing we make. Nwatakịrị mana na A is for abacha. The curiosity of how abacha is made will be there. Ma ọ ma ike ka esi eme abacha ọkwa banye ka akpụ o oh, akpụ bidoro na a a is also for akpụ a is for abacha wow look at the link but we don't inspire curiosity in our children anymore we just want them to follow the trend achọrọ ka nwa m medical doctor i want him to be a surgeon a a a a, cardi cardiologist whatever nonsense anyị na anyị chọrọ ka ụmụ anyị bụrụ we want we now tell our children what they will become we don't even check but we a passion for ihe ndị why because of the educational system anyị nwa ji too oke aha na-egbu nwa nkịta we want all those fancy stuff no how can Igbo land develop we are not serious we have 100 million doctors in ala Igbo but ọrịa ka na-apịawa anyị azụ we have trillions of rich people in Igbo land but Igbo land is poor you know what I'm saying so all because the mind the frame of our mind is not like or they are nurtured towards the egocentric perspective of life. So we need to give our children that gift. I need renew my that gift. When we started Maziago, Maziago uh, eh, TV show, you know, for Maaka, what happened? My small cousin the four years, you know, suddenly on Asusibo, on my hair Maziago. Isi agene warrior, wagi, in Igbo language, or Kawai of That is what we are talking about. We give them what like we, we instill in them the Igbo pride, and it can only happen with the Igbo centric educational framework. So I am urging us to start thinking about this Igbo centric educational framework. Oil oh, development. When you shape the mind of a child, that child cannot depart from that shaping of the mind ọ ga-eme ihe ahụ that is how all these people e, ebe anyị akparịa ndị ugwu si ndị ugwu mere nke a ndị ugwu start from childhood to shape the mind of their children kụziere ha this that that lekwa ihe ọwa iwu onye ugwu onye ugwu na-eme ụta onye ugwu na-eme ụta ha too they cannot depart from it no matter what you, no matter the logic you bring o jigo ihe a too over the years ọ gaghị ahapụli ya if we can do the same thing we create special schools that will be difficult ọ gaghị awụ for everybody let's say the, the Amadioha Institute, for an example, where you go and learn things like Igbology you go there and learn Igbonomics you go there and learn Ibocentric courses. These are the people that will solve the problem of Igboland because they will be seeing the world from the Igbo point of view. Owaregagbo Frederick Winslow Taylor was one of the people that propounded the management theory of the Industrial Revolution of 1972 in Europe, in on Africa. ị nọ n'ala Igbo you are you are giving a fork or two forks about what happened in Europe in the industrial revolution nwanne before they had their industrial revolution ndị Igbo akpụwago ụzụ na-akpụ ozugbo ugbo so why should I forget about the bronze of Igbo ukwu ga na-agụ maka nonsense ndị ọcha mere na Europe just yesterday I don't understand I spent five years studying about industrial revolution ndị Britain ndị Europe minus the fact that I am a hardcore Igbotic human being nwanne nwoke ebe na kwesịrị na abroad all my invitation ọbịara ọbịara i'm telling you because ha na onwe ha sef when they see talent they know and they will do everything to get you so minus the fact na ụdị mmadụ mgbe onye igbo na-agbaghara like i love igbo to the last of my like i don't know how to explain by now m ga-anọ abroad and i'll be doing fine i'll be rich i'll have money mma na-eme ọfụma you understand what i'm saying so we need to start teaching these children about the greatness of ndị igbo na igbo ukwu na ndị igbo kpụrụ ụzụ ndị ọcha akpụbe til today we brought about technology nwa bekee ka na study na na lab ya till tomorrow eh i agwa that igbo is actually a lifelong journey a lifelong journey being igbo is not just answering igbo so educational framework number one thing that we can use to bring about development on education ka ị ga-agwa nwatakịrị igbo in courses like nsọala for example we develop a course on soil for example that is where we teach them that corruption is bad na ala na akpụkpụkpụ onye na-eme onye dị corrupt na iwuru onye dị ụta ị ga-asọ ihe dị ụta kụziere ha nsọ na ụmụaka e, ha egburu ya n'isi too and you see a better society we have courses like omenala it becomes a course nwatakịrị ga-agụ na nursery school and primary school yes we can do it. we can develop that framework and it will work and it will be better off for ndị Igbo So what are we doing? Development award by wish. It takes time, it takes effort, it takes a framework. So away from the educational system, which is number one. Number two, what I believe get help to develop Igbo land is that Igbo land needs Igbo land needs how do I put it? Igbo land needs an organized leadership, organized leadership. Ịghọta organized leadership. Nwanne put a square peg in a square hole. Put a round peg in a round hole. Ọ wụrụ ịpụta ịma na onye a ga-emeli ihe dị ụta bụ bikos unu mụrụ ofu ebe unu nwanne unu mere ụta unu mere nke ọzọ itinye onye ahụ ebe ọ dịrọ appropriate no anyị need organized leadership ka mkpokwu ya cabal the igbola igbola needs a cabal all over the world there are people that are masterminds of everything that happen development ị na-ahụ ahụ awụrụ wisiwu thinking or a conscious effort ka ewepụtara plan or thing strategize ya na execute ya and it happens nwayọ nwayọ nwayọ nwayọ nwayọ nwayọ yes so igbo land needs masterminds masterminds masterminds masterminds that will draw up the Igbo land development plan from now till 2100. The next 100 years or so. I said, na chọrọ inwe an airport in every eastern state. I chọrọ inwe a cargo port in every eastern state. Na anyị inwe two stadiums ebe dị ụta. Anyị inwe five universities ebe dị anyị chọrọ inwe so and so hospital that cater for so and so problem ebe dị na ebe dị oke ndị anambra anyị ga-arụ the biggest orthopedic hospital n'ala igbo na anambra we are having the biggest pediatric hospital for children na abia steeti anyị chọrọ inwe the highest dental hospital n'enugu igbo land needs masterminds development out of wishful thinking as a certified administrator i am telling you all my field Igbo land needs what? Masterminds. These masterminds are not in government, o, Let me tell you something. They will not be in, they won't be governors, they won't come out for any elective post. Nobody will even know them. You don't need to know who the hell they are. Nwanne, but all Hagane said the map. Ebata Nucha has said now. Your predecessor stopped here. This house, this house, this house, no so so so and so level of completion. We want you to continue in the next two years, finish this project. Don't start anything new. and you continue and finish that thing. They need masterminds. Either in movie, I will ended continue it Apart from screenplay, apart from director, apart from producers, I will ended about continuity. Or continuity about iji bukọ ọpa a n'aka jidekwa ya n'aka when we are shooting the next scene. Alright? ebu ha cut continuity abata si nna ịpụ ebe a kwụrụkwa ebe ahụ don shift ee eh, iyi bụ akwa red ngwa wetakwa akwa red ahụ oyi oh, continuity under our mastermind they are the people that really make everything look organized and uniform Igbo land needs masterminds masterminds and they don't need to be in government they don't need to be in government they don't need to be in government come on here many people there and these people will execute the plan the big picture mee ya ka ọ bịa reality But this mastermind still falls back to the Igbotic education because they need to be people that whose minds have been shaped with the Igbocentric educational system I talked about previously. Because once they're seeing the world from the Igbo point of view, if they are masterminding development plan for Ali Igbo when ọ ga sharp ọ ga so Igbotic ịghọtago anyị zuru ka eme nkụ dị na mba so ndị Igbo need organized leadership they need masterminds that's number two. Number two thing, get with the development. Masterminds. Capable masterminds. Do you understand me? Exactly. Now, number three. Number three thing here with about development in Ali Igbo is that Ndi Igbo needs to go back to our governance system, which starts from the family. I read a, I read an article today by someone I respect so much, um, maazị chukwuemeka obimugwu ceo and managing director of ijelity no be advert o but i'm just telling you people this person nwere capacity or a big he's a big man or a senior or senior twali respect in that article sị na ọ hụrụ ebe youths of nnewi were trying to fix the roads in their community with stone sand cement and all that and they were doing it with their money today anyị nweziri this igbo youths that are waiting for the government to fix our roads when previously we used what we call self-help o nwere mgbe obodo na-atụ ego send mmadụ to school to do what is, what is called knowledge transfer knowledge transfer that is how all these chinese japanese people developed nwanne europe nyere ndị a weapons they did knowledge transfer they replicated the knowledge from their own perspective were ya tiwe owe chaka Bam. So we need to go back to our governance system that starts from the family. I got back to that governance system. Ọkpara ma ọrụ ya, ada ma ọrụ ya, olu ma ọrụ ya, ọdụdụ nwa ma ọrụ ya, nne ma ọrụ ya, nna ma ọrụ ya. Nwanne ịjọn ya otu nke ruru gị, otu ụmụ okorobịa, otu ụmụ agbọghọ, otu ụmụ ada, otu ụmụ ọkpụ, otu ndị nze na ọzọ, otu ndị ka ịfa ka ya ihe niile ndị age grade eh, ekpe eh, mmọnwụ ha niile if we go back to that system that starts from the family before spread is to the society una ahụ that self-help will come back again ịhụ that those billionaires inwe na your community bara uru because now they belong to one society or the other in the community and the society chọọ ime ihe ha ewepụta ego finance ya nwanne Europe ahụ ị na-aga nwere ndị na finance everything a. enwere ndị na finance ya gara pipo people financing those projects ị na-ahụ na-atọ gị ụtọ are being financed by people using the government o oh, nwere ndị mastermind of those projects government is a front o oh, a front o oh, a front ọ bụrụ na ọ bụrụ ha na-eme datin ha wụ the front of ndị na-eme the thing ịghọtago nwa agwọ jisi agwọ n'abalị ka adịghị na chi ejigo ka anyị nabaa na ihe na-ata ata ga-apụta ọsị ya nwa m chere ka m gwakwa gị ọkwa anyị bụ ihe ahụ na-ata ata na we dey bite na we be that thing we dey bite wey people dey fear na we na we be that so the government is a front o nwere ndị mastermind ya now if ndị Igbo goes back to our governance system that starts from the family ịhụ na the family ga-awụ the mastermind of development and when every family is masterminding development in the community development must come Not only will it come, but because it is masterminded by these families who are members of this society, maintaining those developments, God, sure. We lack maintenance culture in Igbo land. a very beautiful road. Those are 10 years, maybe. Period. You know why? Because the mastermind of these projects are not the people. wey na call felt needs of the community, obodo chọrọ ka inye ha ụzọ, ha ji eme gịnị? It is not a felt need, so they won't even appreciate you, they won't give a damn. But all know the need, Hana mastermind, they can they will maintain it. So why am I saying this? We have to go back to that our governance system built from the family and let these people who have these needs mastermind these projects. Ndijiga finance through the different societies we have in the community. One, if we are doing that, a gọvanọ pụtasị gị ihe dị ụta anyị maa isi will you get away you allocation gị ka ha ji eme will you shut up shut up shut up ị na-apụ ara ọ gị rụrụ anyị ụzọ a no ọ gị gbapụrụ anyị mmiri mba skuul a dị ebe a is it your money no so who the hell are you to come and tell us we should vote you come on si ihe a pụọ ọsịsọ a na-ayọ gị ayọ ọ were every time e were, i will give you water i will give you light no now all because you you you you don't have a holistic igbo thick educational framework that will shape your mind you don't have masterminds you know that will handle your projects and bring them from the mental realm to the physical realm and then your governance system is in Kewabeke or was your own so when you lack these three things how do you how do you want to develop no come one in a good age for apple you are waiting for government age style in daughter he to, to develop your land you you you you don't even have people here the n'isi in your land they are all living and going abroad and contributing to develop uh, development of uh, uh, ndị nwa bekee ele otu isi develop onwegodo obere ihe arụ ọrụ gị omepi ọkwa mmadụ na-aga na transformer ga zuru zuru ihe na-enye obodo ọkụ onye vileji ahụ lesi awụm onye awụm onye ụmụọcha right ụmụọcha nwere ofu transformer na-enye ụmụọcha ọkụ and anyị na-ekwu na ofu transformer anaghị ezu mụnwa asa onye ụmụ ọcha aga na the transformer aga ihe ahụ na-enye ọkụ na transformer ka ndị ụmụ ọcha nọrọ n'ọchịchịrị why do you think that is possible because the mind of the average onye ụmụ ọcha that i'm using in my example has been shaped using the system of nwa bekee do you understand me so if development must come to igbo land we must go back to that our governance system yes the fourth thing is our language asụsụ igbo i am not i no dey make mouth i ana m eto i am not bragging i can speak igbo from now till tomorrow i am a known igbo language advocate i am a known igbo content creator no be mouth no be choice mana m sụwa igbo ebe a o nwere ụfọdụ ndị igbo ga-asị nwanne anaghị aghọtachakwa ihe ị na-ekwu o nwere ụfọdụ ihe na-adịghị mma ka e were oyibo kwuo ya nwanne ịghọtago mana n'ihi na o nwere ụmụnne anyị ndị bụ a na-asụrụ ha ihe a n'igbo ọ na-efe ha efe anyị etinye oyibo ka ụmụ ike kwe ha ghọta mgbe ahụ ị ndị iro gị ama ịghọta why why the x ka ihe mere o ji depụta ya maka why maka gịnị onye igbo emepe ọnụ sị gị igbo language is not complete what nonsense is that ka ihe na-akọ iri wee sị igbo language adịrọ complete igbo language is the most complete the most accurate the most advanced language on earth or is an earlier language or, or supersede the human beings ọ wụrụ ihe ụmụazị so our language is very important ọ wụ na ụmụ igbo how we dey develop ala igbo they will run away now they will run away from here because what is the point what is the point and okafor cannot speak igbo okeke cannot speak igbo in fact we don't even name them like otam na azaocha you know people will be like ah kehiji azaocha oh za white can you imagine You ịghọtago ọnwụ na ya ga-enemeli ụmụ anyị Igbo, if they can't speak our language how then will they develop ala igbo kwana because the language is important. the language is the basic mere nji na-ekwu maka education in the first place all in our language ka the development dị you understand onye ọcha gasị gị development igbo asị gị mmepe obodo ime ewu mmepe obodo imepe obodo is deeper than development mmepe obodo is deeper than development maka anyị e, ya mmepe obodo nwatakịrị aghọta na ihe a na-ekwu maka ya mmepe obodo ọ na-agba mbọ ọ na-agba mbọ maka mmepe obodo onye ha mara na tupu obodo emepe ezinụlọ ga-emepe tupu ezinụlọ emepe nne na nna na ụmụaka ụbụrụ ha ga-emepe echiche ha ga-emepe uche ha ga-emepe akọ ha ga-emepe amamihe ha ga-emepe ọwụ na ihe ndị emepe nwanne obodo ama mmepe then when you talk about development many people na ahụ ya n'ọhịa bịa arụ ụzọ so arụọrọ gị ụzọ development o oh, tumoro ịhụ mmadụ kwuchie n'ụzọ ahụ nama roja where then is development ọ ọdụ ụzọ So the problem is the mind, the mind. And that is why our language is very important. Yes. Of course, I entered a competition one time where I used Igbo language to talk about physics. Even Igbo language cover a physics theory. And many people were coming to me saying, Hi, I'm going to secondary school. Why can't we make courses on physics, chemistry, geography, biology, and all this in language. Because if our children can consume those contents in our language, they will see it from our own point of view. ha ga-ahụ otu o si bara ala Igbo uru na-awụ ka amara ya were show ya off anyị na-anabata dr prọfesọ injinia phd bsc phe ssn dstv hiv nonsense Our language is very important. My daddy, so much, so much respect. Emeritus Professor J. A. he taught me one thing and he said, Igbo language is the only language that is 37. English is 26, others some the 16, some the 29. And Igbo language is the 37 and not 36. 37 because when you include the half tones, mm and mm, then a uh, mm, ma, n na nne the n half tone ka a na-akpọ ya when you bring it with the 36 alphabet of Igbo language it becomes 37 because e nwere half n and half n 7 3 plus 7 is 10 go and look at the code of your binary zeros and ones ones and zeros igbo language awụrụ gịnị the only complete language ruo na chukwu abịa this is deep knowledge I cannot begin to explain here. But I'm just trying to paint a picture for you to understand. Then only Igbo mepe ọnụ sị na Igbo language ezu ezu. How then do you want to develop ala Igbo? Ebe you believe na Igbo ezu, Igbo is not enough. You are by extension saying Igbo is not enough. So what is the point of developing ala Igbo ebe ọ dịghị enough? Ka happen ya. But if you believe that Igbo is enough but needs more to be added to make it overflowing and even more abundant, Igbo maka mmepe obodo, Igbo maka development. nke aga number five how we can develop our league is by always pushing the igbo agenda in all facets of life wherever we find ourselves in na-agụ egwu gụọ maka igbo i did a song igbo amaka igbo amaka remains one of the biggest songs we ever did igbo amaka went so viral ebe aka na na ndị igbo wa na igbo amaka ndị igbo in germany everywhere they were using that song to do igbo festive programs all over the world ụfọdụ kpọchara anyị show na america sef but based on logistics we couldn't attend some of those shows man Amaka became so viral what am I saying one day you are an artist create from the Igbo perspective iwe na agwa egwu egwu from the Igbo perspective you are a computer engineer nwanne attach Igbo to that thing na-eme find a way to fix Igbo there yes how about defining chips in Igbo language. How about defining circuit in Igbo? I've done yeah, I'm not giving him I've done it. I am not an engineer, but I've defined circuit in Igbo language. I've defined chips in Igbo language. I've talked about computers in Igbo language. I've done a lot using Igbo language. Talked about chemicals, talked about water, talked about crazy stuff, scientific ideas using Igbo. And people loved them. So if you're in those fields, ele ihe take ga gị to think deep were Igbo kọwaa ihe Write a book, publish it, we will buy. I ga We will buy. because that is what the society needs ọ ndị Igbo chọrọ people will support you so number five like I said is pushing and promoting the Igbo agenda wherever you find yourself in all facets of life ihe ọbụla ị na-eme nwanne were the Igbo perspective na-eme push it push it I gị na asụsụ Igbo nwere just few years to die <laughs> ndị Igbo na-ebe akwa oh, oh, oh, ọ ga-anwụ ị nwere Igbo Bible ị nwere Igbo textbooks are you mad karịsịa izef enwere nwekwa igbo koran nwee igbo tora <laughs> but i nwere kemịstrị na igbo language i nwere fiziks na igbo language i nwere matematiks na igbo language how then ka ijichi nwee like books on magic in igbo language books on alchemy in igbo language because alchemy is different from chemistry you know alchemy is deep deep so deep aha gị igbo igbo akwimi ihe igbo igbo ụfọdụ n'ime anyị amadị ihe bụ igbo sef how then do you want to develop so these are the things push the igbo agenda push the igbo message in all facets of life ebe ọbụla ị nọ ewuru an injinia push the igbo ewuru a doctor push igbo ewuru nka push igbo na solid fm i was there when i never knew that doctors medical doctors certified eh ndị na-eyi eh, lab coat white eh na ha na ndị dibịa like herbalists trado medical you know what i mean ndị na-eme herbs mkpọrọgwụ mm-hmm. na mkpakpọ na ha na ha na partner to work on some projects until i was in the studio with one professor i won't mention his name because he's well respected he's well known and he said it off record that yes na ha na ndị ya na partner na ahịa nwa na onwe ya sef dibia mkpọrọgwụ na mkpa akwụkwọ and he's a doctor too so that they partner they have a union echefugo m ihe ọ kpọrọ the union and they meet and talk about diseases na-eme affect you know, all over the world and Igbo as well. Then they try to provide solutions by combining herbal medicine and synthetic medicine. Ihe ndị a ihe anyị chọrọ ka ọ na-eme n'ala Igbo. Wherever you are, you push the Igbo agenda. ọ bụ ị nọrọ gasị ala igbo adịla n'otu ọ ga-adị na-akọ igbo no you push the igbo agenda that is how you bring about the development look at the chinese they are pushing the chinese agenda i studied chinese i can write chinese it's just that it happened here happened I've, I've started to forget some of them what did they do they came to us school fees for two years ten thousand naira only money how much will you pay to go to school to, to an average nigerian university ego ole ka ị but we pay 10,000 naira then the 10,000 naira you lend HSK 1 to 5 HSK 1 to 5 the only money you pay again is money for your exam ọgwụchago ime your exams you pay for the very cheap ọ dịrị ọnụ 1,000 2,000 5,000 you pay for your exam you won spend up to 50,000 to finish that course for two years one year and nine months to be specific Do you understand my point? You learn Chinese, you learn their culture, you understand things from. They don't. They don't just teach you how to show uh, you They don't just teach you how to speak Chinese. They teach you how to think like a Chinese person. I'm telling you, they teach you how to think like them. They teach you their culture, how to dress like them. They teach you kung fu. I still know the moves. You know, I still know kung fu moves. They teach you kung fu. If you understand what I'm saying, I could say kung fu. They teach you their culture. One I will not lie to you. I open I'm hardcore Igbo person. Chinese in nsogbu Let me tell you. It started affecting the way I mark tones on my own Igbo language. Because Igbo nwere I carry with Chinese nwere but Chinese own is kind of a little bit different. You know what I mean? So one day we have it like push the Igbo agenda about you na Chinese na push their agenda into Africa. Look at them now. They, are, they, they they give you loan, they collect the loan from you again and use it to build roads na standard ha chọrọ you are eh, with the kekerike by ken nigeria na-ezuzugharị ha na china they can even seize some of your assets only they are pushing their agenda why can the average igbo person not push the igbo agenda if you don't push it how do you want to develop mm get develop o oh, ahụ you are shy of being igbo you are not even proud of your igbo ness ndị na-aza aha igbo bịa ha nje ya ihe ebe nna aza ọcha esi m na ịkwa ịkwa juu ịmaghị ha na-akọ ka ihe na-azara ọcha look for a na name and and you want to develop look at what the chinese are doing a chinese person will answer lemme azin m ọgwụ na aha ya bush they will answer it proudly igbo agenda anywhere you are. That is how to bring about development. And then let me talk about other, you know, important things, but you know, not so serious. Ndi Igbo need to stop the pull him down syndrome. You are developing something. You show it to your brother. He likes it. He starts pushing it with you. Then he begins to create things from that thing in Eme. You get angry ihe ọ na-ekreti will push your your tin o let's say you develop milk onye ahụ ewere milk gaa ahụ that he's pushing create eh, something else maybe create eh, something you can eat now rush just to put it and drink he freezes the milk kpọọ ya ah, milk bar and the ingredients of your product o oh, you get angry now you want to also do milk bar how do you want development nwanne ofu onye ọ na-echere ọha will it not be better if every igbo person nwere company anyị agaghị na-achọzi ọrụ ndị ọzọ abịawa ebe a ka achọwa ọrụ so when your brother is creating from your like you've created something and people are seeing it ọ na-aga nwanne gị nwoke si from that thing create kwa ihe ọzọ promote each other support each other kwado n'onwe unu, push igbo understand that igbo will maintain ọ ka ahụ unu na-ede ude ka a na-asị na igbo amaka The sky is too wide for two birds to crash. Why? It's, the sky is too wide. You can't have it all. You can't do it all. And when you hear about areas of specialization, I'm talking to you as an administrator right now. When you come to an institution, and when you hear about specialization, and when they were secretary, and when they were PA, and when they were receptionist, and when they were customer care, you hear they push you about efficiency. You cannot be jack of all trades. Mm-mm. So when you've created something and your brother elere gị anya si n'ihe ahụ ikreti kreti bụ ihe ọzọ that is pushing nke ahụ ikreti because ọ nke gị ahụ the main ingredient eji eme that one when they focus on pushing more of that your own ka o nwike hụ ingredient o ji eme more of his own una abụọ partner together kwado onwe unu because without partnership there cannot be development development is about the mind and when two of you partner you rub minds together obodo a na-emepe ala igbo na-adị mma anyị chọrọ ịhụ vocational schools ụlọ ụlọ ebe a na-akụzi maka ọrụ aka forget about theory niile anyị na-agụ ebe a na-akụzi maka ọrụ aka vocational institutions we need them more of it and when you are talking about vocational institutions from the Igbo perspective these are things we can do because all I shape what the minds of today's children onye ahụ doworo gọvanọ ọ ga-adị Igbo centric he will think Igbo first before himself ọ gaghị adị kọrọpt bikos ezigo nsọ ala as a kọs ọdịnala omenala as causes mgbe ọ ka dị obere zụọ ya ọ gụọ ya mụta ya ala igbo i develop ga take time this is another thing we must be patient have masterminds that will map this thing and tell us the time frame a ga na-awọgụ towards anyị enwe ndidi na-eso ya nwayọọ nwayọọ maka ndidi ka eji eso ụwa a na-achụ ya n'ike so that we don't go back to square one. ekwugo m okwu a lot and asị na ọtụtụ okwu adịghị n'ụka mgbede ama m ọkwugo 5:30 or 6 by now okay I'm right time adịrọ so I've, I've, I've, said so much onye nwere ntị ga-anụ ntị ga-anụ ihe awụ ma ogbu ata you understand so all nwere achọ development n'ala Igbo these things I talked about are the things we must look into period if we, if we don't look into them we can development can only be wishful thinking for us we can only wish I get development but we cannot develop so all want to actually develop we must look into these things. We must look into these things. You understand? achọmikwu maka religion because ndị Igbo nwere a way we did things. Onye Igbo ebilivuru na o nwere ihe na-efe na-akpọrọ isi ala. Onye Igbo gasị gị na ike nga adịghị ire ya were ya mee nkụ. Ịghọtago? Ọ sị gị na alụsị kpakara ike ezighị osisi eji pịa ya. That should tell you something. We are always in control. man is always in control ọ mmadụ gwuchie onye ọgwụ oh, the god you see is you you can control everything you are part of nature and nature is part of you so we need to edu re-educate the younger generation na-abịa abịa that is why we are doing a lot of things and i support a lot of igbo people na-eme so many things you know so because development of igbo land ọ na ọ dị anyị mkpa let us start changing supporting one another for those that are joining us late please listen to this video from the beginning ka ịhụ some of the points i raised because i would like questions in the comment section that I will answer later on maybe in subsequent videos i cannot give my all to this cause and i will not see results or other possible ndị igbo onye kwechi ekwe so i believe ekwenyere m na igbo land ga-adị mma if we do what take igbo seriously hapụgodin ka hapụ igbo maka nigeria the wider scope a na-esi n'ụlọ mara mma pụwa n'ama ma idozite ibe ala igbo ka eke ga-esi dozie is not possible ama m communities nwere up to 3 billion ha nwere ụzọ ha chala they have bad roads why hand it to government but they have billionaires that can handle that thing anama ndị the same billionaires will donate billions to the government to do not not even government of their state o federal government iwere ikuru ị buta be 10 liters buta e gana ekuru one cup of water gana ocean gaa wunye ya I don't, I don't know I don't know what you want to achieve the mentality of our people has to change because development is of the mind first mind first mind first so ụmụ ibe ọgwụla ka ọ ha m i don't want to you know stress this too much you understand what i'm saying i don't want to stress this too much i believe that um, i've i've said what i need to say i just give my opinion tomorrow monday i will be talking about concepts near hindi if I have the chance so because you know I'm always busy doing a lot of things. I might say come live on Monday to talk about some things. You know, there are issues we need to address. Gender equality, polygamy, so many issues I can address. Mayo, mayo. You know. But until I come your way next time, I can come and work or chat TK. Igbo content creator, singer, songwriter. You guys know me. Igbo ambassador. Igbo all the time, you know. Unu join him every Thursday. na solid fm ma ọ kụọ 4:30 to 6 ebe na-eme ka ọ banye na ka where we use igbo language to discuss about issues na-eme n'igbo land every thursday 4:30 to 6 i'll be broadcasting live on this page so you can join me every thursdays ask your questions all new topics you would like me to discuss on radio come on see me in a comment section i will talk about them if there are topics you would like us to talk about on radio see in a comment section i will definitely talk about them and the day i talk about it i will tag you if i remember we have to develop Igbo land collectively. Ali Igbo the only place we have. Ali Igbo the only place we have. Away ebe ọzọ anyị nwere bụ ihe hapụ n'ala Igbo gaa awe ịnọcha ebe ahụ enwe budatakwa gị gbaa gị your ancestors are pịa gị anị ka abụ because you were useless to ndị the brain drain the two months nwanne aa I went to Lagos Mgbaka onye Igbo na-ehi under bridge chọrọ ịnọ na Lagos instead of coming back home Can you imagine that? The brain drained too much. But let's not talk about that. Maybe next live video, I'll look into that. So biko, Ocha TK signing out. Ganga were ndụ mmere ihe ọzọ ịghọtago. Mana biko nụ, we must develop an Igbo collective Ọwụrọ maka mụ akwụ. Ọ dị anyị mkpa. Like ị chọrọ ka ụmụ gị taa ahụhụ ị tara no ọ na ịchọ ya then let's work together and develop a league so i want your opinions here i want you to you know let me know what you think i want you to tell me topics you'd like me to talk about on radio and live on air. I want to hear from you. Send me direct messages. I'll reply you when I see them. Until next time, Gabia your way. Peace. Udo. Kamtido.